Karati bụ egwu ike. Karati bụ egwu ike. Karati bụ egwu ike. is a difficult sport. Karate is a tough sport.